g igbo ọnụogụgụ igbo site n'efu ruo niri igbo numeras fm023 e e efu 0ro t nọtụ, (0 or nothing), otu (otu (1) ofu (ofu (1) abụọ (abụọ (2) ịbụ ịbụọ (two) atọ atọ (three) ịtọ ịtọ (three) anọ anọ (four) ịnọ ịnọ four ise ise five isii isii six asaa asaa seven ịsaa ịsaa seven asatọ asatọ eight ịsatọ ịsatọ eight itoolu itoolu nine itenaanị itenaanị nine iri iri ten ii 10.